Eh, nna anyị ndewo ndewo nwanne m mm. anyị bụ aha m Chidi Ikenna Amobi anyị bụ ndị igbamaka Productions ndị ejije na omenala Igbo na egwu Igbo egwu ọdịnala omenala Igbo na-anụ ọkụ n'obi anyị na-eme ya n'ịgagharị site n'ịga ebe dị iche iche na-ajụ ndị Igbo ajụjụ ka a kwatara anyị otu esi eme ọtụtụ ihe n'ala Igbo anyị na-emekwa n'ejije ka anyị gosi ndị mmadụ ka esi eme ihe site n'ejije ma n'egwu egwu ọdịnala n'ụbọchị nke taata anyị na gị nọ n'ụbọchị nke taa anyị batara ọrụ ukwu wee fụ gị ị gwara anyị aha gị mana maka ndị na-ege anyị ntị kịta biko gwatụna anyị aha gị ya na ebe anyị nọ n'ụbọchị nke taa ndewo onye ọma na-ege ntị ọ mụnwa bụ Chukwu gọzie Ikechukwu Okoye Igbo Ikwele Chinyeleze na-ama eze ọrụ ukwu onye gịnị ya na-ekwu tata ndewo ndewo Ikwele Chinyeleze chiri nwanne m anyị na-ekene gị maka na maka ịnabata anyị na be gị n'ụbọchị nke tata daalụrị nne ndewo mm. si na aha ọzọ gị bụ Ikwele Chinyeleze otu a ka ọ dị biko ọ nwere ntakịrị ihe ị ga-agwatụ anyị maka aha ọzọ gị a ekenekwa nga ọzọ ndewo ọkwọnụ chukwu na-enye eze otu a ka o si dị ọ chukwu na-akụ eze maka na ndị igbo si na aha azọ eze azọ ee afọ onye na-achọ jie ya n'ihi ndụ m doro anya n'ọ chineke ji aka ya wee na-etunye m ugo dị iche iche bụ nke o ji chọm mma n'ụwa ọnyịnya ka o ji lue na ọzọ ewee n'esi anya o wee bụrụ na ọchinyere eze bụ afa ga-enye chukwu otuto n'ife ome na ndụ m ọnya ka m ji wee na-aza ikwele chinyeleze ikwele dịka o si wee banye n'afa m bụ ofu ụzọ n'ime ọzọ dị iche iche a na-eche naanị ọrụ ukwu ịbịa n'ọrụ ukwu anyị nwere ọzọ ọzala nwee ọzọ ikwele ikwele bụ nnukwu ọzọ n'ọzọ a na-echi n'ọrụ ukwu ọnya bụ ife bụ ikwele chinyeleze ọ ife ọ pụtara nne daalụ hmm. eh, biko ọ um, nwere ndị ga na-ajụ tata ma ichi ọzọ ma ọ dị mma ka ọ dịrọ mma ka ihe nwee ike ịgwa ọhaneze na-ege ntị n'ụbọchị nke taa ọhaneze na-ege ntị ọ bụrụ na ị bụ nwa afọ igbo ekwela ka onye ọbụla duhie gị ichi ọzọ dịka nwa afọ igbo bụ ofu ife dị mkpa na nwa igbo ọbụla na-atụ egwu chineke nwa igbo ọbụla na-asụ ife ọjọọ oyi ga-emelili maka na ọzọ bụ ụzọ iji gosi na ịbụ nwa naanị nwa na-asụ ife ọjọọ oyi onye na-asụ ife ọjọọ oyi na onye na-atụ egwu chineke ị gaa n'akwụkwọ nsọ n'akwụkwọ job mgbe job jekatalụ gakata n'afụfụ ọ na-ata n'ụwa n'ebe amaokwu nke iri anọ ka job meghere ọnụ wee na-ajụ chineke wee sị ya ọ bụrụ na nwa bụ job analụgo nwaanyị ajadu ifie n'ike maọbụ megide nwa mgbenye maọbụ megide nwaanyị di nwụrụ anwụ ma ọ bụ nalụ mmadụ anị ya n'ike ma ọ bụ ọ bụrụ na ya anụgo akwa onye ife na-esili ike wee mechie ntị ya kpochie obi ọsị chineke nye nene ya anya azọpụta na ya nye na ya aka mana ọ bụrụkwa na ya bụ jobu emeghị ihe ndị a chineke ya binikwa n'oche ezie bịa kwuo ọnụ ya bụ jobu kedu ife ọpụta jobu bụ onye nze n'obodo fa jobu bụ onye na-atụ egwu chineke jobu bụ onye na-asụ ife ọjọọ oyi o wee na ọ wee dọlụ o wee kpee ekpele chineke zara ya nyaba ekpele maka na ọ na-asụ ife ọjọọ oyi n'ihi nwaafọ igbo ọbụla ekwena ka a ghọrịa ya ọzọ bụ ife dị mkpa n'ala igbo ọzọ so n'ife melụ ndị igbo ji wee nwee ike bie ndụ udo maka na onye ọzọ pụtasịghị ee ịma nọ ee onye ọzọ pụtasịghị otu a ka ọ dị ịma otu a ka ọ dị nya ọzọ bụ ife dị mkpa na nwa afọ igbo ọbụla tozuru etozu ga-echi ekene gị ndewo daalụ ikwere chinyere eze chidi anyị ekene ekene gị ana m ekene unu ee biko ọ ya ekwe nghọta n'ala igbo tata ụfọdụ ga na-asị na nwere ọtụtụ ndị na-eme ajọ ihe gara chi ọzọ ee ọ kwesịrị ekwesị ka ehi nwere ike gwa anyị maka ya bụ okwu n'ala igbo tata nke bụ eziokwu onye ọbụla na-eme ife lụrụ alụ chile ọzọ anyị ga-ejide ya maka na ọzọ ya efụlụ ọ bụ ka e wee mee mpako ọ bụ ka e wee gosi na enwelu akụ ọ bụ eziokwu na ọzọ abụrụ ọkụ agba ngadanya ọzọ abụrụ ife ụmụazị ọzọ abụrụ ife eji kọbọ eme a na-akwado ya akwado a na-etolukwu ya etolu mana nke bụ eziokwu bụ na ịkpasigodo ego wee pụta ịbụla ajọ mmadụ bụrụ onye na-enye nsị bụrụ onye na-akwa emo bụrụ onye na-ana mmadụ ife n'ike bụrụ onye na-ebi ndụ ụgha onye eziokwu adịrọ n'ọnụ onye na-ekpe ikpe ụgha imesie chi ọzọ wee saa ile dịka esi eme ya anyị ga-ejide onye anwa ị na-anya efe ọtụtụ ndị mmadụ otu esi anwụzi ọnwụ n'ụbọchị tata ka m gwa gị eziokwu ọtụtụ n'ime ha bụ anị ji ha mana onye ga-ekwu ọtụtụ ndị mmadụ na-anwụ n'ihi nsọ anị onye ọzọ ọbụla ji etinye aka n'ajọ ife ọ nsọ anị ka ọ bụ anị ga-ejide ya nya onye pụta afọ onye bụ ajọ mmadụ wee jee na-ekpuchi ya na-eme ka a ghara ịma ị na-eme ka a ghara ịma chineke kele gị ma anịma ije ha na mme omenanị dị n'ọzọ wee pụta ka na-ebi ndụ anwa anị ya etigbu onye anwa nye onye fụrụ ụdị mmadụ anwa nye ejene m ee nye ejene owutebe gị esi na enu na enu ịma na ihe dịkwa n'ihe ụwa bụ onye na isi onye ọbụla ma onwe ya ee na ndị ajọ mmadụ nwere ike ịbịachi ọzọ onweghị mgbe ha ga-eji wee nọ ọ bịaghị eme ka ọ jụọ mmadụ obi oyi ịsị e na ya ya emezi ihe kwesịrị na ya eme maka ndị nna nna anyị ha debela ọzọ ma ihe ha ji wee debe ya otu ọzọ anwa so wee chekwakwa ana igbo ndị igbo wee bụrụ ndị na-atụ egwu chineke ndị eji ama atụ nye ọ bụghị na ọgbọ anyị a ka anyị abịa tụfuo ya ọzọ dị mkpa na onye ọbụla ga-echi ya daalụ ndewo eh, biko um, na-etufughị mgbe eziokwu na mba na-asụ n'onu n'onu mm. um, na-etufughị oge gị ị ga anyị eh, usoro Eh, ọrụ ukwu obodo abụọ ọrụ ukwu nke anyị n'ime n'ụbọchị nke taata ị ga-agwatunwu anyị otu esi echi ọzọ usoro eti echi ọzọ na ukwu anyị nọ taa megbube oge n'ihi na anyị enweghị oge mana ịbịa n'obodo anyị bụ ọrụ ukwu enwere ka esi wee kewa otu ọzọ enwere nke ndị uhu anị nwee nke ndị enu anị nke ndị enu anị enwere ogbe nọ nọ na ya nwekwa ogbe nọ nọ na nke ndị uhuani anị eji n'aka n'otu o si dị ndị ọbụla na-echi na mkpukpu nke fa abịazịa n'ọrụ ukwu enwere ụzọ ọzọ na-abụ ọzọ ọzala na ọzọ ikwele mana nke ọbụla ichili mere gị tozue dịka onye ọzọ n'ime ọzọ ọzala na ikwele a ị nwere ike ichili ndị uhu anị maọbụ ndị elu anị mana ọ bụ na ume elu hie mana ibe ezigbo mmadụ ịbịa tozue na ọ dị mkpa na ị ga-echi ọzọ ị nwere ike chizie ọzọ ụmụnna nke anwa bụ obele ọzọ mana ọzọ ka ọ ka bụ kama echighị ncha chie ọzọ ụmụnna ọrụkwu ka nabatara ya a ga-akwanyere gị ugwu ịchịkwu ọzọ ụmụnna enwee ọchịchị lụrụgụ ị ga-achị ya ka m nwere ohere a wee metụ aka onye echi ha ọzọ na anyị ọrụ ukwu anyị eso n'ọchịchị obodo ọrụ ukwu onye ọbụla ga-eso n'ọchịchị obodo ọrụ ukwu ga-abụ onye chila ọzọ o so n'ihe ọzọ ji wee dị mkpa ka m gawakwa n'iru ọ bụrụ na ọ dịghị n'obi na ị ga-echi ọzọ ijee kọsalụ ndị isi ọzọ ọ bụ ọzọ ụmụnna o ọ bụ ọzọ enu anyị o ọ bụ ọzọ uhu anyị o ijee kọsalụ ndị isi nke anwa na ọ n'obi na iyi echi ọzọ ha ewee ka alaghị mgbe ị ya abịa fụ ndị isi ahụ onye isi bụ onye isi ahụ ịkọsala ewee kọọrụ ndị isi ndị ọzọ ụbọchị ahụ ebe ị ya ebu mmanya were ihe oriri anụ na ihe ndị ọzọ wee bịa ịfụ ha ịbịa fụsị ahụ ị kọọrọ ha nche niile ihe ibu n'obi ha wee gwa gị na ha anụgo wee kakwala gị ụbọchị ya abịa ọkịka a na-aka nha ka ọ dịrị ha nwee ike ịkazụ ya ugboro ise ịma na ndị Igbo si na anị adịghị mma bụ uru ndị nze nke bụ eziokwu bụ na ihe eji eme ihe niile abụ ka e wee mgbe eji eme ihe ka eji enyocha ka a mara ụdị ndụ ibiri mara ụdị onye ịbụ wee nyochakwa ezinụlọ gị na ntọ na anị gị ka a mara na o kwesịkwala ekwesị maka hapụsịkwalị ka o si wee dị kịta n'obodo anụnwa a na-akpọ Naijiria ọ bụ eziokwu site n'iwu nke obodo naijiria na ndị dịka dịka dịgasị n'ala igbo anyị ma maka abịa n'ala igbo enwegasịrị enwe ka o si wee dị mana iwu emeghị na onwe ha onye ya akpọzụ si na onye abụ nka maọbụ na onye abụ nka mana obodo ọbụla ị batara amakwa onye bụ onye nke bụ eziokwu bụ na onwelu ndị ama ntozu ichi ọzọ ịbịa n'ala igbo ezigbo ala igbo site na omenala onye akwụkwọ ya echi ọzọ ịbịa n'ezigbo omenala ala Igbo ndị na-akpa nsị anyị echi ọzọ ọ bụ na ene anya n'ezinụlọ unu ma na-enwelu akụkọ doro anya onye ọbụla ma na-akpara nsị unu anyị echi ọzọ abịa n'ala Igbo ndị abụghị ezigbo nwa nani, nwa afọ obodo anyị echi ọzọ ndị bịara abịa ha anyị echi ọzọ maka ị nwere ike ịbịa abịa anabatakwalụgo ma mana ama na ịbụrụ nwa afọ e nwere ụmụ ife ọ ga-abịa emesịa amala na ebulugo nwa afọ mgbe ahụ ichizi ọzọ ịma na ee eh, ụmụ ụmụ gị na-abịazinụ ụkwụ awugo ha narị dịka ndị obodo anwa ifugo ụmụ ihe ọzọ ji wee dị mma imegide wee nwee ike mmezuwe n'obodo anabatago gị n'ịbụ onye obodo a e wee chie gị ọzọ ihe ominu buru na abụlugo nwa naanị unu abụlugo ndị obodo anwa mana ịnọrọ kịta o nwere ka ọ bụ obodo igbo ọ bụghị so na ọrụkwu n'igbo niile ị bịara abịa anabatagogo igolugo anyị o ịlụgo uno inwe ike obodo onwe ndị iso eje nzukọ mana imegide emegide ịnwụọ ịpụwa ichi ha ọzọ ụmụona ka olu n'elu mgbe abụnaghị mgbe anyị agwa ha na ha bịara abịa ma o nwee ka ihe esi wee mee ihe obodo kwuru mezuo ya obodo nabataghị chie ha ọzọ ịbụlụgo nwa naanị ọzọ dị nnukwu mkpa ụbọchị anwa ee ị na-abịazi ọkịka anwa ndị isi ọzọ ka ala gị ịbịa zuo mgbe ha yasịghị ngwa na-ebịa zugo kedu mgbe ị chọrọ ichi ọzọ ịgwafa e wee gwazia gị agba na nsa ife ị ga-eweta gasị dịka nsi wee kwu na mbụ ọzọ abụrụ ọkụ agba ngadanya enwere ike dịka ọzọ isi wee chọọ ichi isi dị enwere nke ị ga-ebute si ofu mbaji ofu mbaji nwee nke ị ga-ebute mbaji na-abụ mbaji na-abụ o si na ụdị ọzọ ị na-echi ibute zuo ya i wee kebe ego dị na ya kebe mmanya dị na ya imegide ndị a mesie mgbe a gbakọchasịrị ụbọchị anwa akazila aka ọ bụrụ na ozue ọ mgbe anwa ka ị ga-ewetazi okpuru ewee nye ya onye isi ọzọ onye isi ọzọ nke otughu ewee gọzie nye bụ okwu ọ gọzisie ya iwee kwuo afa ọzọ ịchọrọ chọrọ ka a na-akpọ gị dịka mmụnwa kịta emere ihe ndị a niile m na-ekwu wee rue mgbe o luru e, ebe a nọ kịta ewee jụọ kedu afọ ọzọ a ga-akpọ m ọ mgbe anwa ka a kpọrọ Chinyereze ka a kpọsịrị nya bụ Chinyereze onye izizi onye mbụ mma ekene dịka onye ọzọ bụ onye isi ọzọ anwa n'ọrụ ukwu dịka ndị ọzọ otu anyị si ekene anyị ga-ana ịtọ were azụ aka na ịtọ anyị na-azụwe ịtọ anyị ewerezi ihu aka wee kene ka anyị na-ana ịtọ a ka anyị na-etu afa dịka ee eh, ama m na o nwere ike ọ bụna ịchịrọ n'ọzọ ma ọ bụrụ na ichiri ọzọ nna anaghị ịtọ nna etugu ka m wee na-afa gị bụ nna nyere ugo maka onwere nwa dị anamafọ ya bụ nna nyere ugo anyị so na ụmụ ikorobịa ihe ọzọ na-asụ ezigbo ụsọ na ọrụ ukwu mụ na ya fụ ha na o si na ụgbọala ya na-arịtu nna arịtu na nke m o wenye mkpa ya ọ na-ejikarị mkpa ewenye m akụpe m anyị anabịa nna etuye nna nyere ugo na-etu chinyere eze nna nyere ugo chinyere eze nna nyere ugo chinyere eze anyị ewee kene anyị ewee kpaa nkata ndị ọzọ ọ na-adị ezigbo mma ugwu na-adị ya onye kwere gị aka ịkwanyere onwe gị ugwu ị ya nọkọtafụ nkịta ka m na-agagharị na-amịgharị otu ụfọdụ ụmụ nwoke si amịgharị na nna achụ nwaanyị maka gịnị na mba onye ọzọ mee nya na ọzọ dị nnukwu mma daalụ ndewo nna m ukwu ikwere chinyere eze chidi anyị ekene gị anyị ekenekwa ndị igbo amaka ee eh, biko na-etufughị mgbe ọ ya enwe okwu ntakịrị okwu ị e ga-atụpụrụ ndị igbo na-ege ntị gbasara ọzọ na-etufughị mgbe gị eh, ndị igbo na-ege ntị ebe na ebe unu anọ na ma nọ n'ala Igbo ebe a ma na ugwu Hausa ma na obodo oyibo ebe na ebe ị nọ na biko ọ bụrụ ịbụ nwa afọ Igbo ekwena ka a ya gị omenala Igbo bụ omenala akwụkwọ nsọ Chineke jee gụwa iwu Mozis nyere ha ihe niile Mozis nyere n'iwu bụ otu ndị Igbo si ebi dịka ndị Igbo ọtụtụ n'ime ha bụ ọbịbịa ndị ọcha bịara wee na-alafu anyị ewee na-agbanwesị ya mana otu o si wee dị n'akwụkwọ nsọ Chineke ka anyị si ebi ọ bụrụ na otu a ka ọ dị omenala Igbo bụ omenala eluigwe omenala Chineke a na-eji ọzọ na omenala Baịbụl Job chiri ọzọ Job unu na-ele anya Job bụ onye nze David bụ onye nze onye ọbụla jere Chineke ezigbo ozi bụ onye nze maka fasala ile Moses sala ile Moses aya asị asị onye nze ka ọ bụ onye ọbụla na-ekwu eziokwu aha asị asị na-atụ ihe ọjọọ egwu na-asọ nsọ anị ihu abụọ ha alụ ọ na-agba onye eme alụ onye mere alụ ahụ echi ọzọ onye chiri ọzọ mee alụ anapụ ya okpu okwu ya ka nso ghara ị na-aya okwu tupu anyị achịkọta okpu a ndị mmadụ na-akọtọ ihe ọ na-egosikwanụ bụ na onye ọzọ ọbụla ma n'ọbara ọbala dị mkpa na ọbala abụrụ ife a ga-ekwufu onye ka eji wee mee okpu ọzọ ọbụla okpu mme ọbala eji na ọbala gwuo egwu ọ ife okpu mme na-ekwu isi gbodo mmadụ asị ewee narị anyị ya n'ike ịma na ọchụ igburu ọbara ka ị kwafuru okpu mme na-egosi na ọbara abụrụ ife a ga-eji gwuo egwu maka ndị na-egbu mmadụ ọ ife okpu mme ọzọ na-egosi ezigbo onye ọzọ jebe izu ọzọ uwe ọcha ka ha na-eyi iji gosi na ndụ ha dị ọcha onye igbo ekwena ka a nwa afọ igbo gụ nwa ikorobịa nwa afọ igbo ịkpata ego ọ na-enye m ọṅụ ọtụtụ ụmụ anyị n'obodo oyibo nke kpata ego taa ihe ize na-adị ha mkpa ime ebe ya natachi ọzọ ịkpata ego bịa dozie ebe nna gị ịlụwa ezigbo unu ichie ọzọ ọ ya adịkwala unu na mma dịka unu na-eme ka omenala igbo wee dịbakwa maka na omenala igbo ga-adịkwọ omenala igbo ga-adị oyibo bịara abịa ọya ana mana omenala ya adị ekenekwa m unu ndewo okwu mbele agbamume ị ga-enye ndị maka igbo amaka ndị igbo si asị onye jide ka o ji ọma na ife ọ na-eme dị mma ife nna agwa unu igbo amaka jidenụ ka unu ji anyị kwa unu n'azụ anyị si unu agba mbọ a maka na onye tụfuo onye ọ bụ agbata obi atụfuo ya daalụnụ otu a ka o si dị daalụ nne daalụ ọha na eze unu anụgo otu o si wee gbaa wee zochaa ọ bụzi na chọrọ ichi ọzọ ga-akwadobe na ọ bụ ihe dị mma ka onye igbo ọbụla chi ya ọzọ anyị na-ekene gị nna anyị ukwu ikwere Chinyere Eze n'ọrụ ukwu daalụ nne daalụ sọ ịnụ mhm.